Daalụ ezigbo enyi m, abụ m Dọkịta Kris Prince Udochukwu Njọkụ. N'ụbọchị ndị a teknọlọji dị iche iche dị. N'ime teknọlọji ndị a, e ndị nke eji ezikọrịta ozi nke a na-akpọ Information and Communication Technology n'olu bekee. Teknọlọji ndị a eji ezikọrịta ozi gụnyere telefonu nke otu n'ime ha bụ nke a na-adọba na tebụl, nakwa nke a na-akpa n'aka (nke anyị na-akpọ ekwentị maọbụ "mobile fon n'olu bekee). Teknọlọji ọzọ dịkwa ezigbo mkpa eji ezikọrịta ozi bụ nke a na-akpọ ịntanetị. Teknọlọji ndị a Karịsịa, ekwentị na ịntanetị na-emetụta nke ukwuu otu anyị si ebi ndụ na otu anyị si arụ ọrụ na ihe ndị ọzọ anyị na-eme na ndụ a. Nke a mere o ji dị nnukwu mkpa na onye ọbụla kwesịrị ịma ihe banyere teknọlọji ndị a. N'ihi nke a, na nkụzi a, anyị ga-eleba anya na ihe banyere ịntanetị. Isiokwu anyị n'ihe ọmụmụ a dị na ụdị ajụjụ gbara mkpị abụọ: Gịnị bụ ịntaneetị? Kedu uru m pụrụ isi n'ịntaneetị erite? Nke a bụ isiokwu anyị. Gịnị ka anyị na-ele anya imepụta site n'ịza ajụjụ abụọ dị n'isiokwu anyị? Ị gechaa azịza m ị ga-enwe ike kọwaa ihe ịntanetị bụ nakwa uru dị iche iche gị, ndị gị na ha nọ, ndị enyi gị nakwa obodo gị pụrụ isi n'ịntȧnẹ̀tị̀ rite mgbe unu konyere ekwentị na kọmputa unu na ya na ịgba unu ume ị na eme ihe bara uru n'ịntȧnẹ̀tị̀ ma na akụziri ndị ọzọ ime otu ahụ. Anyị ga-enye azịza a n'agba abụọ. N'agba nke mbụ a, aga m aza gịnị bụ ịntaneetị, gosikwa uru atọ ị ga-erite site n'ịntaneetị. Anyị ga-aga n'ihu oge ọzọ ịmụ maka uru ndị ọzọ fọdụrụ ị pụrụ irite site n'ịntaneetị. N'agba nke abụọ ị nwere ike ịnụgo maka ịntaneetị ị nwekwara ike ọ bụrụ na ị sitego na-eme ọtụtụ ihe ị nwekwara ike ọ bụrụ na ị nụbeghị maka ịntaneetị na mbụ nwere ọ nke a bụ izizi ị na-anụ maka ya nke ọbụla bụ ọnọdụ gị gee ntị nke ọma enwere ihe ị ga-amụta nke ga-abara gị nnukwu uru n'ihe ọmụmụ a. Ka anyị gaa n'ihu ịza ajụjụ anyị. Gịnị bụ ịntaneetị? Ịntaneetị bụ njikọta igwe kọmputa na ekwentị na igwe eletrọniik ndị ọzọ jikọtara ọnụ n'ebe dị iche iche n'ụwa dum ka ha na-ezikọrịta ozi. Njikọta a na-eyi ọnyanwụudide ma e ya ese. Ọnyanwụudide bụ ihe ndị bekee na-akpọ spider web maọbụ Web of a Spider. N'iji ọnyanwudide akọwa ya nke ọma, ịntanetị dị ka otu nnukwu ọnyanwudide nke ị ga-ahụ ọnyanwudide ndị ọzọ nọ n'ụwa na ya. Ebe ọ ọbụla otu eriri nke gara gburugburu ọnyanwudide nke nnukwu a jidere aka ọnyanwudide nke obere nọ ya. Njikọta ọnụ kọmputa na ekwentị na igwe eletrọniik ndị ọzọ ka ndị bekee na-akpọ netwọk. Nke a pụtara na ịntanetị bụ otu nnukwu netwọk nke jikọtara netwọk ndị ọzọ nọ n'ebe dị iche iche n'ụwa dum. Yabụ ị nwere ike isi na ịntaneetị bụ "network of networks" n'asụsụ Bekee. ugbu a m kọwagoro ihe bụ ịntaneetị, ka anyị gaa na mkpị nke abụọ na isiokwu anyị, ya bụ "Kedu uru m pụrụ isi n'ịntaneetị erite?" Uru dị n'ikonye kọmputa maọbụ ekwentị n'ịntanetị dị ọtụtụ. Mana dịka m kwuru na mbụ na mmalite, anyị ga-eleba anya naanị n'uru atọ na agba nke mbụ ọmụmụ ihe a. Uru nke mbụ, ịntanetị na-eweta ọganihu nke onwe n'ụzọ dị iche iche. N'iji mmadụ nke mbụ, ọ na-enye mmadụ ohere ịgụ akwụkwọ ma ọ bụ ịmụ ihe ọbụla a na-amụ amụ. Dịka ọrụ kapịnta, ịkwa akwà, ịrụ ụlọ, ise foto na vidio ime bred isi nri, ịpị nakwa idozi kọmputa, ịpụkwara ịmụ ka esi eji ya bụ ịntanetị akụzi nkụzi. N'iji maa nke abụọ ịpụrụ ị ego inwētē site ịrụ ọrụ nkụzi na ya, ire ahịa ịsụgharị okwu n'asụsụ ọzọ, ide edemede n'isiokwu dị iche iche, inwe ọtụtụ websaịtị na ya, nakwa itinye ọtụtụ vidiyo na yuutuub nke dị dịkwa n'ịntanetị Mụ onwe m na-akụzi nkụzi n'ịntaneetị, na-atụgharịkwara ụfọdụ otu ozi ha nọ n'ịntaneetị n'asụsụ Igbo. Enwere otu nwoke nwere webụsaịtị karịrị otu narị dịka aka ọrụ ya bụ ebe o si enweta nnukwu ego. N'iji maa nke atọ, ịntanetị nwere ọtụtụ nde akwụkwọ, ihe ọgụgụ ndị ọzọ, vidio ihe ndị a na-ege ege nakwa ndị esere ese, nke ị ga-ewere ka ha bụrụ nke gị na-akwụ na-akwụghị ụgwọ. Ị ga-ejikwa kwalite amamihe gị, inweta ego, otu isi si arụ ọrụ, otu isi si ekwu okwu, mmekọrịta na ihe ọbụla dị gị mkpa. Ị gaghị akwụnwu ụgwọ ihe ndị a niile ma ị gaa ịzụ ha n'ahịa ma ọ bụrụ na ị ga-ahụ ha n'ahịa. Uru nke abụọ, ịntanetị na-ewulitekwa mmekọrịta gị na ndị mmadụ, ma ndị ị na-ahụbeghị anya mbụ. bụ ndị nọ n'obodo dị iche iche dị anya, gị na ọtụtụ mmadụ ndị na-amaghị ga-amata, na-arụkọrịtakwa ọrụ, mana e nwere ike gị na ha agaghị ahụ anya na ndụ unu niile. N'iji maa mohamed farahat bụ onye nke bi na Cairo, mba Ijipt, Cissy Ken bụ onye nke bi na Geneva na mba Switzerland. Aicha Jeridi bụ onye nke bi na Tunis na Tunisia, Pita Akinremi bi na Lagos na Naijiria, na mụ onwe m bụ Dr. Prince Udochukwu Njọkụ bụ onye nke bi na Nsụka, matara n'ịntanetị Anyị nọ n'otu a na-akpọ Africa Civil Society on Information Society. bụ ebe anyị na-arụkọrịta ọrụ kemgbe afọ 2015 iji mee ka ndị mmadụ mara ma sonyekwa na ịzụta oke niile ruru ha na ịntanetị. Ụdị mmekọrịta ịntanetị na-eweta nwere ike ibute ịkpọga oku ịga ọzụzụ ma ọ bụ ije ozi na mba ọzọ. nke ndị kpọrọ gị oku ahụ ga-emefu ego niile ịga njem ahụ ga-eri, tinyekwara na ị nwere ike inwetakwa ego mmachi akpa. N'iji mee ka nke a wee anya, eso m na mmadụ iri abụọ na ise si mba dị iche iche International Telecommunication Union (ITU) na Abdulsalam International Centre for Theoretical Physics (ICTP) kpọrọ oku ịga ọzụzụ na Kigali, mba Rwanda. ITU na ICTP kwụrụ ụgwọ ụgbọelu anyị bara n'ọgịga na ọlịla, kwụọ ụgwọ ebe anyị rahụrụ, kwụọ ụgwọ nri niile anyị riri, nyekwa anyị ego mmachi akpa ụbọchị niile n'izuụka abụọ emere ya bụ ọzụzụ. Ọtụtụ mmadụ siri na otu ha nọ n'ime ya n'ịntaneetị wee mata maka ya bụ ọzụzụ. Nke a bụ otu n'ime ọtụtụ njem m mere n'ụzọ dị otu a. Uru nke atọ, ị ga-esite n'ịntaneetị gosi ọtụtụ mmadụ na ụlọ ọrụ nọ na mba dị iche iche aka ọrụ gị, amamihe gị nakwa ihe niile ị na-emepụta. Ewezụga ịntanetị enweghị ka ị ga-esi ezute mmadụ na ụlọ ọrụ ndị a niile. N'iji maa atụ, blak Black Tailoring dị na Nsụka. Ha na-akwapụta ụdị efe dị iche iche ha gosiri na kọwakwa ịntanetị. Ị ga-ahụ ha na webụsaịtị ha, na fesbuk nakwa n'ebe ndị ọzọ dị n'ịntanetị. N'ihi nke a, ndị bi na Legọs, na steeti ndị ọzọ na-agwa ha ka ha kwara ha efe. Anyị ga-akwụsị ebe a na-agba nke mbụ na ọmụmụ ihe a isiokwu ya bụ "Gịnị bụ ịntaneetị? Kedu uru m pụrụ isi n'ịntaneetị erite?" a kọwara m ịntaneetị dịka netwọk of networks", otu netwọk bụ njikọta igwe kọmputa, ekwentị na igwe eletrọnịkị ndị ọzọ n'otu mpaghara mba ụwa. Netwọk ndị a nọ na mpaghara dị iche iche na mba ụwa bịara jikọta ọnụ n'otu nnukwu netwọk nke a na-akpọzi ịntaneetị. Ekwukwara m uru atọ nke ị pụrụ irite site n'ịntaneetị. ị nwere ike igegharị ihe nkụzi a ma zazie ajụjụ abụọ ndị a m ga-ajụ ugbu a. Nke mbụ, kọwaara onye ọzọ ihe ị ghọtara dịka ịntaneetị. Nke abụọ, gịnị bụ uru atọ ị pụrụ irite site n'ịntaneetị? Maa otu atụ iji kọwaa uru ọbụla i kwupụtara.

Amụma ihe a nke anyị ga-eleba anya na uru ndị ọzọ nke ịpụrụ irite site n'ịntanetị Ka ọ dị oge ahụ.